AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye na-ege ntị ị bịala ọzọ n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị eji m obi ụtọ na-anabata gị na-asị ka Chineke nọnyere gị ma mee gị mma mee ezinụlọ gị mma n'ụbọchị taa isiokwu anyị na-asị gịnị bụ ikpe ikpe gịnị bụ ikpe ikpe a na-achọ ịkọwara anyị n'ụbọchị taa na ihe bụ ikpe ikpe bụ mkpebi ahụ nke ị na-enwe mgbe ọbụla aghọm ghọrọ mmadụ ma bụ mgbe ọrụ mmadụ vọrọ chetakwa na anyị dum vụọ ọrụ onye nke ya na-avọbeghị onye ahụ aghọọla ezi mmadụ onye ahụ ga nwere ike imepe ọnụ ikwu ihe ọbụla nke masịrị ya n'ihi na arụ nke ya avọbeghị mgbe ị na-enwe mkpebi dị otu a n'ebe mmadụ ibe gị nọ cheta na anyị kpọrọ mpaghara nke ntụgharị uche anyị ahụ ịkachi ụka mmadụ anya ịhụ na ọ dịghị ụzọ ọ bụla ọ bụrụ ihe a na-asị ka eme ebere ịchọrọ ka onye ahụ si nweta ebere nke na-eduba anyị na mmadụ ikpe ma a na-eme ka anyị ghọtasị na ọ bụ naanị Chineke bụ onye pụrụ ịsị onye a ikpe mara ya n'ụzọ dị otu a n'ihe a nke o mere na mgbe mụ na gị na-ekpe mmadụ ikpe na-ama mmadụ ikpe n'ezie anyị ga-abụ ndị na-eweli onwe anyị n'ogo nke Chineke na ndụ onye ahụ amaghị m maka gị onwe gị o ma ebe m onwe m nọ nke a na-eweta ụjọ n'ime m ọ bụ ezie na anyị niile na-ebi ndụ n'ụzọ dị otu a ma o kwesịghị n'ezie ka anyị bụrụ ndị ga-enwe mmasị ido onwe anyị n'ogo nke Chineke nke a bụ nramahụ nye ọtụtụ n'ime anyị ma amaara m na Chineke ga-enyere anyị aka ka anyị na-atụgharị uche n'isi ukwu a ọ ga-eduzi anyị ụzọ ịmatasị na ahụ ezi ihe na ndị ọzọ ịkachi ụka ha anya isi onye a nke a dị otu a leenu ya anya ka ọ bụ onye arụrụ ala ọ dịbekwa mgbe ị hụrụ ọ rụsara gị ala ị onye ọ rụsara ala kama ileele ya anya dị ka echiche dị n'ime obi gị gị nwee mkpebi si na onye dị otu a bụ onye arụrụ ala ị gaa azara ya ahụ ụfọdụ n'ime anyị na-akpọ ụdị agwa nga onye ahụ ga-ama n'ezie na anyị anaghị azara ya ahụ ilezi anya gị onye mụ na ya na-atụgharị uche ya amaghị m ma ọ dị onye n'ime anyị pụrụ ịgọpụ ụdị ndụ dị otu a n'ihi na ma mụ onwe m ana m ahụkarị arụ mmadụ karịa ihe kwesịrị ekwesị na ndụ onye ahụ otu a ka ọ dị ọtụtụ n'ime anyị nke ka nke ụfọdụ ndị ahụ bụ ndị ọ bụ abịa ọ dịghị mgbe ọbụla ị ga-ahụ ha ha ghara ị na-akpa otu ụka ma ọ bụ nke ọzọ ekwu okwu ndị ahụ chee na ha na-eme onwe ha obi ụtọ na ha na-eme ndị ọzọ obi ụtọ ime ihe ndị ga na-atọ ndị mmadụ ọchị n'ọnọdụ dị ka nke a ndị dị otu a anaghị ama n'ezie mgbe ha ga-eji wee kwue ma ọ bụ mee otu ihe nke ga-eme ka obi ụtọ ahụ nke ndụ ahụ ha na-ebi na-enye ha bụrụ ihe funarịrị ha ghọtakwa gị onye mụ na ya na-atụgharị uche na anyị nwere ụzọ anyị si na-ahụ ihe ụzọ isi na-ahụ ihe dị iche na ụzọ m onwe m si na-ahụ ihe ọ na-amasịkwa na anyị ime ka ndị mmadụ mara ihe anyị chere gbasara ihe ọ bụla nke a bụ ihe anyị na-atụgharị uche n'ime ya n'ụbọchị taa ihe ahụ nke m chere n'ezie pụrụ ịbụ ihe kwesịrị ekwesị ma ọ bụ ihe ziri ezi nye m ma ebe onye ọzọ nọ ọ bụ ihe ziri ezi n'ihi na onye ahụ nwere ụzọ nke o si na-ahụ ihe o nwekwara izu na echiche ịhọrọ ihe o chere na akparamagwa m ma ọ bụ ihe dị anya pụtara akwụkwọ nsọ mere ka anyị matasị anyị ezu n'ori nye onye ọ bụla izu ori abụghị ezi ihe ma ihe anyị na-ekwu okwu ya bụ ọtụtụ ihe ndị ọzọ dị iche iche ndị nke anyị na-ezute ụbọchị niile ka anyị na-apụghị ịsị na nke a bụ ezi ihe ma ọ bụ na nke a abụghị ezi ihe bụ ihe ndị bụ echiche ndị ọzọ nhọrọ nke ndị ọzọ dịka otu ha si na-ahụ ihe nke a bụ nhọrọ ma ọ bụ mkpebi nke ndị a na-emere onwe ha na-adịghị mgbe onye ọbụla na-atụziri ha aka na ya n'ezinụlọ anyị otu nwoke si na-ahụ ihe nna nke nwe ezinụlọ na-adị iche na otu nwunye ya si na-ahụ ihe n'ihi na ha abụọ abụ mmadụ dị iche iche ma ọ pụtaghị na ụzọ nke nwoke si na-ahụ ihe dị njọ ma ọ bụ n'ụzọ nke nwaanyị si na-ahụ ihe bụ nke kachasị mma ọ dị ihe ụfọdụ ha ga-achọ ịhazi n'ezinụlọ mgbe nwaanyị chọrọ na ọ ga-adị otu a nwoke ga-asị na achọrọ m ka ọ dị otu a n'ezie ha abụọ ọ dịghị onye izu ya jọgburu onwe ya ọ dịkwana onye izu ya magburu onwe ya ma ọ bụrụ ndị a ghọta ihe dị n'etiti ha ha ga-abụ ndị ga-enwe ike na-eme nhọrọ ndị a pụrụ inye aka n'ezinụlọ na-enweghị esemokwu ọ bụla n'ihi na nhọrọ nke nwoke ma ọ bụ mkpebi nke nwoke dị mma nhọrọ nke nwaanyị ma ọ bụ mkpebi ya dịkwa mma ihe a na-eweta nsogbu n'ezinụlọ ma ọ bụrụ na anyị akpachaghị anya ọ bụ ya bụ ihe o ji dị mkpa na ezinụlọ ọ bụla ga-ejisi ike mụọ onwe ha ghọta ụzọ nwoke si na-akpaje agwa ghọta ụzọ nwaanyị gị si na-akpa agwa mata ihe ndị ahụ pụrụ ịbụ ihe ndị na-amasị nwunye gị mata ihe ndị ahụ pụrụ ịbụ ihe ndị na-amasị di gị ọ pụrụ ịbụ na a ga-azụ akwa nke a chọrọ ka mmadụ abụọ ahụ yiri onye a nwere ike sị achọrọ m nke na-achị otu a onye a sị achọrọ m nke na-achị otu a mgbe ọ dabara otu ahụ ị ga-ahụ na nhọrọ nke mmadụ abụọ a n'ezie ọ dịghị nke dị njọ ọ bụ ihe a na-eji izu n'ihi na anyị bụ mmadụ Chineke kere eke asị ngwa ka ọ bụrụ nke a emee ya n'anya udo na-abụghị mgbe ị na-amaghị ụzọ isi eleba anya na nhọrọ nke di gị ma ọ bụ di gị amaghị otu o si eleba anya na nhọrọ nke gị ịghọta na ịdị iche na ya onwe ya dị iche ma n'ihi na anyị bụ ụmụ Chineke n'ihi na anyị bụ di na nwunye anyị aghọwo otu o kwesịghị ka otu ihe maọbụ bụ nke ọzọ bụrụ ihe ga-eweta ịkụ achịcha nke a na-amaghị otu esi eleba ya anya n'ezinụlọ anyị lee anya mgbe ị na-aghọta ya n'ụzọ dị otu a ị ga-ahụ na nramahụ ahụ esemokwu ahụ mgburite nke ọnọdụ dị otu a na-eweta n'ezinụlọ ga-abụ nke na-agaghị adịkwa ezinụlọ ahụ ewee bie n'udo bụrụ ezinụlọ nke a ga-ahụ dịka ndị nwere nghọta m na-asị gị ezi enyi m n'ụbọchị taa na nwanne m nwoke nwanne m nwaanyị ka anyị na-ahazi isiokwu ndị a biko ka anyị gbalịsie ike were ha na-eme ihe ka o wee nyere anyị aka ịhazi ezinụlọ anyị ịhazi ụmụ anyị ka anyị bụrụ ndị a ga na-ele anya ịmụta ihe n'aka anyị ebe ọ bụla e nwetara anyị ya gaziere gị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ndụmọdụ a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo anyị ga-anọ nwayọọ mgbe ndị ọbụla abụ ga-ewetara anyị abụ nke pụrụ iche ma nabatakwa n'ekpere onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke

ka anyị were otu aka kelee ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa abụ nke a na-ewuli mmụọ anyị ka Chineke gọzie unu ka mara ya baru n'ụba n'aha Jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche nwanne m onye na-ege ntị ana m ekele gị n'ụbọchị nke taa na-arịọ Chineke ka ihe gara gị nke ọma ka onye nwe anyị gọzie gị gọzie ọpụpụ gị na mbata gị gọziekwe ezinụlọ gị n'aha Jizọs n'ụbọchị nke taa anyị abịala ọzọ iwetara gị okwu site n'akwụkwọ nsọ okwu nke na-enye ndụ isiokwu anyị n'ụbọchị nke taa ga-abụ obi alụla gị mmiri obi alọla gị mmiri ka anyị hụlata isi kpere Chineke onye nwe anyị onye na-adị ndụ ruo mgbe niile ebighị ebi biko bata n'ime anyị n'oge awa kwee ka okwu gị nwee ọnọdụ n'ime anyị ka ị wee hichapụ anya anya mmiri n'ihi na gị onwe gị bụ Chineke onye na-adị ndụ dị ndụ n'ime anyị n'ụbọchị nke taa ka anyị onwe anyị wee dịrịkwa gị ndụ n'aha Jizọs onye nwe anyị amen obi alọla gị mmiri bụ isiokwu anyị anyị ga-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ Jọn isi iri na anọ amaokwu nke mbụ rue na nke atọ akwụkwọ Jọn isi iri na anọ site na amaokwu nke mbụ rue na nke atọ ebe a bụ ebe onye ọbụla na-eso ụzọ Kraịst mara nke ọma ọ si otu a ka obi unu ghara ịlọ mmiri kwerenụ na Chineke kwerekwanụ na m n'ụlọ nna m ọtụtụ ebe obibi dị ọ bụrụ na ọ bụghị otu a m ga ori unu n'ihi na ana m aga idoziri unu ebe ọ bụrụkwa na mụ aga idoziri unu ebe agaje m ịbịa ọzọ m ga-anarakwa unu nye onwe m ka unu onwe unu wee nọọkwa ebe mụ onwe m nọ n'ezie n'ezie okwu a bụ okwu na-enye nkasi obi nye onye ọbụla nke na-efe Chineke n'ụwa nke anyị nọ n'ime ya taa ọdụ ọtụtụ ihe nke na-ebute obi ịlọ mmiri nke na-ebute ụjọ nke na-ebutekwa ịda mba n'ime obi nke ọtụtụ ụmụ mmadụ n'ezie n'ezie ihe ọgụ anyị n'ụbọchị nke taa bara uru nke ukwuu ọ dịkwa mkpa ka anyị were ya mụta ihe n'ọtụtụ ụbọchị ndị gara aga otu nwanyị bụ onye ihe na-emelele eme ụwa gbaragharị ọ makwaghị otu esi ejije otu aka maọbụ nke ọzọ nwaanyị a bụ onye na-agụ akwụkwọ nke edere ihe na-eme n'obodo mgbe ọ gụgidere ya ụjọ tụrụ ya nke ukwuu n'ihi na ọ pụghị mata ihe na-emenụ uwe tie mkpu n'oke olu kpọọ dị ya sị lee di m ndị a agadi imebi ụwa di ya wee lee ya anya sị ya nwunye m nọrọ ọdụ ekwela ka ihe a mebie gị obi nọrọ ọdụ nwunye m ọ ga-adịdị mma ma ọ bụrụ na ha gbazee ụwa ọ ga-adị mma ma ọ bụrụ na emebi ụwa a ihe na-eme n'etiti anyị n'ụbọchị nke taa na-egosi anyị na ọtụtụ ndị mmadụ bụ n'obi ịgbaze maọbụ imebi ụwa lee n'anya ị ma na ọtụtụ ndị mmadụ ihe dị ha n'obi n'ụbọchị nke taa bụ ịkpụpụta ihe ọkpụkpụ nke e jegbu mmadụ naanị echiche nke dị ha n'ime bụ echiche nke imejọ mmadụ ibe ha ime ka mmadụ sila ọnọdụ ya pụọ ịga na mba dị iche iche n'ụbọchị nke taa ọgụ dị iche iche dị ọtụtụ ndị mmadụ na-aba ụlọ ma ọ bụkwaghị ọnwụ mberede na-akpọghị ihu kama ọ bụ ọnwụ e che n'ihi na otu onye nọ n'ime ọhịa maọbụ nke ọzọ na-eche otu ọ ga-esi megide ibe ya anyị na-anụ akụkọ ndị a na-agba ụlọ ha gburugburu mụnye ụlọ ha ọkụ ha gbapụta ewere egbe so ha ewere mma so ha egbuje aha dịka a na-egbuje osisi nwanne m nwoke nwanne m nwaanyị nke a bụ ihe na-ebute obi ịlọ mmiri onye nwa anyị bụ Chineke site n'ọnụ nwa ya bụ Jizọs Kraịst onye bịara ịgbapụta ụwa mara na ihe dotu a ga-adị ya mere o jiri dọọ ndị na-eso ụzọ ya aka na ntị nke ya onwe ya na-adọkwa gị n'ụbọchị nke taa obi alọla gị mmiri kwere na Chineke kwerekwa na ọkpara ya bụ Jizọs Kraịst onye bụ onye nzọpụta nke ụwa n'ihi na ọ bụrụ na ị na-ege ntị nke ọma na ihe a na-ekwu na redio ma ọ bụ na nke telivishọn ị ga-aghọta nke ọma na ụwa a na-agaje n'ebe ọgwụgwụ ya n'ezie n'ezie ọ dịghị ozi ọma nke na-esikwa n'ime ha pụta ọ bụ ọgba aghara n'ebe dị iche iche nke a emekwala nke a emebakwaghị ihe ndị a na-akpọta obi ịlọ mmiri obi na-agbafukwa ọtụtụ ndị mmadụ ọtụtụ ndị mmadụ na-enwekwa ọbara mgbali elu ọtụtụ ndị mmadụ nọkwa n'ụjọ nye gị onye na-ekpere Chineke bụ onye nke Kristen anyị na-arịọ gị ka obi ghara ịlọ gị mmiri ọ bụrụ na ị maara onye Chineke bụ ọ bụrụ na ị kwere n'okwu ya ekwela ka ụjọ tụọ gị n'ihi na akwụkwọ nsọ gbara anyị ama na ihe ndị a bụ ihe mbụ nke ga-eme tutu emebi ụwa onye nwe anyị bụ jizọs kraịst gaje bi ọzọ otu ajụjụ dị mkpa nke ị kwesịrị ịjụ onwe gị bụ ijikerela ị na-emekwa nkwado maka ọbịbịa nke onye nwe jizọs kraịst n'ihi na ụwa agagide otu ọ dị n'ụbọchị nke taa n'ezie n'ezie ọ gaghị adị anya onye nwe anyị abịa nkwa kwere bụ na ọ ga-enye anyị ụwa ọhụrụ na eluigwe ọhụrụ ebe na ọ dịghị iri uju ma ọ bụ anya mmiri ga-adịkwa ma ọ bụ ịta ikikere eze ga-adị n'ime ya gị onye na-ege ntị ụlọ nke nna anyị gaji inye anyị n'eluigwe bụ ụlọ mara mma nke ukwuu ọ dịghị onye ga-akpasu gị ụjọ n'ime ya ọ dịghị ihe ịlụ anya mmiri ga-adị n'ime ya n'ezie n'ezie okwu nkasi obi bụ okwu nke dị n'akwụkwọ Jọn isi iri na anọ na amaokwu nke mbụ ya ekwele ka obi lọ gị mmiri ekwele ka ụjọ tụọ gị kwere na Chineke kwerekwa na ọkpara ya bụ Jizọs Kraịst n'ihi na ya onwe ya bụ onye nwe ụwa n'uju ya niile onye ọbụla nke gbabara n'ime ya enweghị ihe ọ ga-etufu ọ dịghị ihe ọbụla nke ga-emegidekwa ya ya mere Ọ bụrụ na gị onwe gị bụ onye nọ na mmekpa ahụ nke obi na-alọ mmiri site n'otu ihe maọbụ ihe ọzọ n'ụbọchị nke taa ana m arịọ gị obi alọla gị mmiri ọ bụrụ na obi na-agbafu gị n'ihi na nwa gị ahụ adịghị ya ana m asị gị obi alọla gị mmiri ọ bụrụ na ezinụlọ gị adịghị n'otu ya na-ebutekwere gị ihe ịgba anya mmiri ana m asị gị obi alọla gị mmiri a sịkwa na ọ nwere onye nwere nke na-arịa ọrịa nke ndị ọkachamara sị na agaghị agwọta ya ana m asị gị obi alọla gị mmiri ihe ọbụla bụ ihe nke danyere gị nwanne m nwoke nwanne m nwanyị ana m asị gị obi alọla gị mmiri n'ihi na Chineke ekwewe nkwa na ọ ga-enye anyị ihe kachasị mma mgbe anya n'ezie n'ezie ọ dịghị ọnọdụ ọbụla nke nọ n'ime ya n'ụbọchị nke taa nke onye nwe anyị na-apụghị ime ka ọ dị mma ekpere m bụ ka Chineke kelete gị ekpere m bụ ka onye nwe anyị gọzie gị ihe ahụ nke na-ebutere gị obi ịlọ mmiri Chineke ga-emetụ ya aka n'ụbọchị nke taa ị ga-abụ onye nke nwere onwe gị onye nwe anyị ga-agọzi gị onye nwe anyị ga-agwọ gị ọrịa onye nwe anyị ga-eme ka ị dị ike onye nwe anyị ga-eme ka ebe ị na-azụ ahịa gị gaa nke ọma ya mere obi alọra gị mmiri Chineke ga-emere gị amara nke a bụ arịrịọ m n'aha Jizọs onye nwe anyị amen amen amen amen nwa chineke ọma na-ege ntị imeela nọnyere anyị n'ụbọchị taa ma na-arịọ gị onye ọma na-ege ntị ka anyị gbalịa kwere na chineke site na ọ emezu nkwa ọbụla nke o kwere anyị n'ime akwụkwọ nsọ imela onye mgbasa ozi pete Ikonta onye chineke ji n'ọnụ ya nye anyị ngozi nke ụbọchị taa ma na-arịọ ka mara chineke na ịhụnanya ya na nduzi ya nọnyere gị na ezinụlọ gị n'aha Jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo com at yaho maọbụ awrnigeria at gmail com awrnigeria at gmail com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 63 7224 070 6363 7224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen nwa chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo